Ogbuefi Ndụbụisi nwa ji udo na nna obi na-ekenekwe nga ekene ọ na-atụ kene ngenekuru anwụọ Ndụbụisi nwa ji udo na nna obi eyi odogwu na South afrịka a sị m ijebe jebe ije awele ụbọchị nji ụkwụ ga ka ama odogwu na-asị na ọ bụrụgodị nwata ka ị bụ na gị bụ alụsị aha na n'aka na abụ ka eji ebu gị ọkwa gị si m kenele gị ezi ọyị gị nwoke victor onye mara ukwu na mba ukwu ogbuefi na south africa ekene ọnụ na-ekenekwa nga ekene ọ na-atụ kene ngenekulu anwụọ ogbuefi victor onye mara ukwu na mba ukwu na south africa na ịga adị ide ka echi na echi ada agwụ ide agwụ a sị m ifeọma dị n'enu nye adaalụ gị na na ọdịnala ya pụrụ gị ome odogwu ị ga-adị ka echi na echi ada agwụ agwụ ezi maka chif ọbụnike nwoke ke ojefieje na obi odogwu nwoke ojefieje na mozambik a sị m ijebe ejebe ije awele chif ọbụnike nwoke ke n'ọkwa na-eje eke nwamba a sị m ọchọ m na obodoro na achọ na nlọ ijebe ejebe ije awele ụbọchị ndụ kwapụkwana ga ama eyi ụgbọ ụgbọ mụ na ndị enu na ndị ana ụgbọ ụgbọ nọ m n'aka nne ụgbọ ụgbọ ana anọ m n'aka ekpe ụgbọ ụgbọ ewuo na nwanji osi bụ ikuku ụgbọ ụgbọ ya bụ n'iru ụlọ ụgbọ ndị satụ na anụ ya bụ eze ụgbọ ụgbọ ebe niile a na-ada gharaghara ụgbọ ahara jebe nzu n'ọra mma weru na-eketa oke n'obi chukwu asị na nchi na-eri anyụ si na edi na-eri aja ọdụmọdụ na-egbu agụ na-atụ bụ mfụrụmobi ka ọwa na-egbe na-ezu ori egbuchara egbe fi n'anya dị n'ọkụ agwara ọkịrị okiri na onye akụkọ bụ onye ama dịbụ ike na ọya gbara eberi m afa si n'udene na-eri agwọ agbagọtara akara afịa n'ugwu ya dakwa ọdụm ọdụmọdụ na-egbu agụ mana arụrụ chụpụrụ ọdụm ebe obi kere anụ ya bụ eze ụgbọ bembem ụgbọ n'ọbụ akara ya bụ eze ụbọ. bembem ụgbọ udenebelube onye ukwu na onye nta ụgbọ bembem ụbọ. ụfọdụ na-amụ amụ ụbọ bembem ụgbọ ọnọka isi ga-abụ ụgbọ bembem ụbọ. size bụ aka enwe n'ofe ụgbọ bembem ụbọ. ịma na atụbe n'agịrịga nkata ụgbọ bembem ụgbọ onye tara arụ ya amalili ụgbọ bembem ụbọ. maka na onye nwanne na-agbaji egwu ụgbọ bembem ụgbọ ọ na-akọ ọkụ iku anya Ụbọ ụgbọ bembem ụgbọ eziokwu were oke ụgbọ bembem ụgbọ ya bụ afa ghọrọ ụgọ n'ala Igbo ụgbọ bembem ụgbọ bigi kparụta abụ n'ugwu aṅara ụgbọ bembem ụgbọ mana ọ bụrụ n'ugwu onye ga-anwa anwa dị ya ọnụ ụgbọ bembem ụgbọ ifugo ndị a na-eturu usuru gada ụgbọ bembem ụgbọ ama ha na usuru gada bụ egwu mma Ụbọ ụgbọ bembem ụgbọ nwefi ndị saụtụ eyi ndị saụtụ na mụ na gị kpọrọ iru ndụ a sị m onye ji ga mụ ije ọ ya dalili nkwọlọyi odogwu ndị odogwu na mụ na gị dị na mma nwa mụrụ na nna obi Odogu na nnọọ obi e. ndị bẹm ndị satu na mụ na gị dị na mma e. odogwu jere ije ọlụ oyibo yi e. wee gabanụ n'otu nkwọ o ruru n'otu ọnịcha do si otu ọnịcha do wee gaba saut odogwu ruru saut afrịka wee ruzienu wee bute ike ịma na onye chukwu tubelu ugo ị na-elu anya na n'eze ka ọ ga-abụ ndị ije awele ije awele asị m ijebe ejebe na ije awele kezi maka ezi ọyị gị ogbuefi Victor onye mara ukwuo na mba ukwu Victor onye mara ukwuo na mba ukwu ogbuefi ọkwa South Africa ka ibizi odogwu Victor nwanne ụgbọ bembem ụgbọ eze ụmụọgọ na ị ga-adị ụgbọ bembem ụgbọ asị m onye ji gị amụ ije ụgbọ bembem ụgbọ na ọ ga-adalili ngwọlọ ụgbọ bembem ụgbọ ọfọ tigbu olu ga-ajọ mmadụ ụgbọ bembem ụgbọ ana m eli elu gị ndị ilo ụgbọ bembem ụgbọ n'eziokwu na osisi fụrụ ga-atụ nkwe ụgbọ bembem ụgbọ ufere ga-amadiri ya onu ụgbọ bembem ụgbọ asị m ijebe ejebe ogbuebi Victor onye mara ukwuo na mba ukwu eje ka inwe oge na-abịakwa abịa ọzọ ewuo e akala aka ka ndiri bịa ifechukwu dunyelu m ka m na-eme akala mmadụ adịlọ mfụchaghị e. ezi maka chi fọbụlike nwa okeke o ji efie jee na nnobi ụgbọ bembe m ụgbọ o ji efie ma ọgọ na nnobi ụgbọ bembe m ụgbọ onye ụfụ onye ụfụ onye ụfụ efi ụgbọ bembe m ụgbọ eze ụmụ ọgọ na mozambiki ụgbọ bembe m ụgbọ asị m ijebe ejebe ije awele ụgbọ bembe m ụgbọ odogwu na-ebu mmanwụ ụgbọ bembe m ụgbọ na-arụsi aha na aka na-abụ ka eji ebu ya ụgbọ bembe m ụgbọ o ji efi eje na nnobi ụgbọ bembe m ụgbọ na mụ na gị kpọrọ iru ndụ ụgbọ bembem ụgbọ idebe n'ije awele ụgbọ bembem ụgbọ odogwu nwa n'ọnụ m ekene ụgbọ bembem O ji efe eje nwa ama ama O ji efe eje nwa ama ama egwu eh. ọma m oh, egwu njirije igbo egwu ọma m eh, egwu ojefiede nwanne n'ịbụ odogwu nwanne m odogwu na mozambiki na-ekene m ezigbo mmadụ onume ekene gị eyi ojefiede nwanne na-ebu nwanne m ihe okooko na-achị egwu eruo ndị satụ na onume ekene gị ndị na South Africa na-ega adị ezigbo mmadụ maka okwu efi onye malụkwu oyi onye malụkwu na mba ukwu na-ege omele ọla na ifeọma imele mụ na-ede o eze ụmụọkọ na-ege adị enwere m ọnọdụ enwere m ọnọcha ife m nwere n'ụwa na ọgụ egwu egwu m ji ji bụ egwu njiri jolu

eluwo ndị saụtụ n'olu m ekele iyo arọ mama ebido egwu eyi ndị saụtụ na-ebu mmanwụ ga-enyi anụ nwere obi na mgbịrịgba mara na ezi na-atụ ndị si eze kotonko nyiri mkpuchi ọgaranya chi eze ọ naba n'igbe ego onye chi meleze na onumekene a sị m onye na-atụ gị nye anwụ ada onye na-atụ n'ụwa anya nwere ukwu ada maka na onye chukwu tubere ugo n'elu ụwa ị na-elu anya n'ụwa na eze ka ọ ga-abụlele akala aka mmadụ na-adịghị eme ya mfụcha ihe chukwu dele n'ụwa na odezigo e. iyo iyo iyo gogogo